anyị ndewonu aha m bụ nwaada Wele Vivian ihe a na-etu mbụ bụ ọnụ n'ugwu ihe m nwetara unu n'ụbọchị tata abụ abụ nke maazị Ugochukwu Benedict Alugwe dere isiokwu ya bụ nkem nke m nkem bụ m nke anyị bụ nke anyị ọ naghị ara ahụ ihe ma bụrụ nke onye ọzọ ya kpatara nne m ji lezie anya gụọ m nkem akọna m adịghị ike ibe akwa na-egbu ya okike kere obi mmadụ kebiri ya ụzọ abụọ otu ụzọ nọ n'ime m mmezi ya nọrọ n'ime gị agụrụ obi m ọ chọsiwe gị ike o nweghị onye e kere ka eso ya n'ụwa o nwere onye obi gị na-etiri nwekwa onye obi ya na-etiri gị Obi anya nke atọ nke na-ahụ n'ìhè na-ahụ na nzuzo, ọ naghị atụ asị. Mgbe ọbụla ọ hụrụ ọkara ya, otisiwe tisiwe mkpu ike, "Biko bịa mejuo ndụ m." Onye jụrụ ịhụnanya mara na nke ya agwụla. Ịchọta ọdịgị n'obi, ụwa bụrụ gị saa aṅụrị. Were nnọọ nwayọọ adịghị eme ya n'ike nke gị bụ nke gị nke onye ọzọ bụ nke onye ọzọ legide nke gị ma lezie ya anya onye ahụ obi gị nabatara jisie ya ike ụdị ya dị ya abụọ n'elu ụwa ekpere m ụbọchị niile bụ ka nke onye akọkwala ya n'ihi na ịhụnanya bụ ihe niile one.